asembụl tata ọnje ka anyị ji wee nọdụ oche mgbe anyị dozi oche ndị ugwu ezutere na asembụl ma ọ nọ n'ụlọ ma ogo na-ezu omihi aga m anụba na mbe mgbe ụbọchị ama ugwu ezutere asembụl oke ọcha kọta ọnje ka anyị ji wee nọdụ representing oke ọcha representing ugwu ezu because not Mobu Mayor, not Mobu, for all the chairman. <laughs> So give me Mayor. maka na otu bụ nyaabụ ibe mgbe oriri ka eh, ọnụ enwere eh, chairman ri mme enwere chairman niile maa ngi boo soo kumbe yoo. maa ngi ah, ja bi a ma. maa ka yi wale o ko kɔta su wo ni ma wo si i ka nka. loodu. o si kɛ. n'o ko kumbe yoo maa ka n'o ko k'i bɛ wo ni mi exactly. n'o yɛ ka n jɛ kumbe yoo. coach. sɔlɔmɔ ale o wu dɔ la ye. na ko yɛ ɛ wa bɛ ni bɛ di o la. Nigeria bụ kakwutoro Chukwu n'ihu n'oche otutu ọnya ka anyị jiri ọnụwa na-apịa tata n'igbo kwuwe igbe kwuwe rie jere ụka anyị niile jere ụka n'ụtụtụ igwe na nnọọma afta fọ igwe jiri ana eru ụtụtụ onye isi bịa mgbe onye sụrụ ka bịa ebe a n'ọkụ ya kpere ekpere n'ọnwa ejiri ejiri nọrịda Did you have support to Ọ̀gá unu? I have a support to Ford. Yeah ebere ka a na-akwa ọ bụrụ na ọ akwata sọ ọ naghị akwata ahụ mma kwata ibe akwa akụibe onwe nne be ya nọ n'ugbo ezigbo ụwa onye abụghị ajọ mmụọ n'ebe ọ nọ nọ ya bụ ezigbo ụwa ozugbo ụwa ya nọ n'ụwa bụ na ndụwa ya dị ogologo nọ ya akpata ego nọ ya bụ nkwado ya na nra ka ha wee gbachie ndị mmadụ ahụ adịmụkawe bụ nkewa ya nọ ya adịghị mma n'afọ

chairman dịka chairman ebe a ka anyị nọ wa na-anụ na airport a anyị na-atụ anya ụgbọelu na-emepesi ya isi nso kedu ebe nwere ike ịgba anyị maka ya ọ bụ ezigbo ilo ka ọ bụ na ya na n'airport ìyá dàda bá dọ̀dọ̀ wọ́n wà wà àìlọ́lọ́ wo wo October na my thirty bro na eburu ndị mmadụ wee na n'ebe ahụ ndị mmadụ anesisia n'ime ya ọ bụrụ obido nwa ọrụ ọbụrụ obido nwa ọrụ ofishal ọ bụrụ ozi nke test ọ bụrụ ozi nke ọbụrụ nke Abel bless mana kita na 30th of ọnwa anwa bụ October ka o ga-ebido official so na ibu uwe ebonyi hapi na ndị na anyị na-ekele Chief Obi Anọ bụ gọvanọ Anambra ka o ji wee bịa ụmụ chadịkwa na-ekwu na anyị bụ mgberi aga na-ekwu si na agụja emerụla anyị ibe na ụmụ chadịkwa na-ekwu ka the highest project enwe na Anambra steeti dị na mkpụweri maka na airport bụ the highest project enwe na Anambra steeti nya pụta nya ya bụ echi so na ana m ekele egwuye obi anọ mmeji ya ka ọ waa dị iru ya bia na ɔyɛ abalita na ne bia wo ne nka ne igwe ka gbe mgbe olu na igwe sa bɛn na mɛka ne onye na eje eche ahụ niile ɔwɛ mɛ obe ka ofe oyi na odogwu aja ɔbɛ ka ụlọ ọkụ odogwu aja maka na mmiri ezuru ya nke onye mmiri ezuru ya na-eja na-eme ya bẹ́ẹ̀ l'Amẹ́ríkà èmi nígbà wọ́n kúrò yìí pé lè sùrọ̀ mẹ́ wọ́n bu ẹ́pọ̀tù àlámùwò ọ̀nà bíkọ́ sọ fún mi èsì rẹ̀ náà mẹ́lìlẹ̀ yẹ ẹ́pọ̀tù àwọn àdé wọ́n náà mẹ́ wọ́n ní wọ́n fìṣà and now ọ̀nwá àwọn àdé náà ọ̀gbùn nìyí kapre yekutu ndị mmadụ ebe onye zụta baa ebe a ọdasịa ọdasịa satọde a sọnde ọdakwa okpuru obido ọrụ o nwere ike ihe ada na mkpọsị mkpọsị echi elu na efure na adabasị adalị gawa ee dịka ndị ndị mmemme anyị eme na bebe ndị oyibo na-akpọ host kedu nkwakwu ụmụ eri kwakpụrụ no olili ka ọ ya bụ kedu nkwakọ ugberi wakpo ugberi a na-atụrụ egwu nkwakọ akwakwụrụ ugberi a na-atụrụ egwu ọ bụrụ egwu na olili ka a chọrọ ịbịa na be anyị ugberi a na-atụrụ egwu maka na ya na-atụrụ egwu ala aka onye ọbụla na-emere nne mgbe emere test ma dị ka otu nwanne mgbe emere test ya na-agba okwu ugbu a onye abụla ime ntị iwu ya n'iwe dị iche ya dị ọ ya aka wakò nkuo ne wakòlò yɛ akanta ɛkɔ ahò ɛmɛ ne mba ahò bakara nkuo ne akɔ ne osi na bɛlɛ akara na na na ugbe na na atụrụ egwu ị na-ekwu bụ na egwu a na-atụrụ abụ obulu ụzọ obulu ụzọ. makana n'ebe dị ebe na-eji ọsịsị onye ọbụla na-anaghị ebe mali go to adu na mo ya kan ka mo ma ji wa ya kan ka e eh. ma le ba e eh, da lu e ye be si da so ine ku wi ga ka mo an ye li o ku sa bo ine ku ye li o sa bo wa kwa do wa bi ba e be ko na anya me je mo ko na lo ba yo ko na ai ya kwa ti o eh ko ta bi o wa mi ko ta da ko ri da ko be ka no we mo ko e ma na ja wa na ti ko ko eh, eh. as chairman otu ọcha kwọta na mgbe emesiri mgbe m ụra abụ otu ọcha kwọta na-alụ